Thank you. i ọdịnanabuzo ndụ ịma na o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chigharịa ụmụ Igbo chigharịa kwa mbọsị kwa mbọsị ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na no na Chitube, onye ọma na ọrụ ekike, onye mgbasa ozi, ozi ọma ọdịnala gaba gị. Eze Anụgo Chitube, onye mmalite ime ọnụ. Ọdịnala bụ ụzọ ndụ gaba n'ihu. cetime Până-o corifite Punem masios Văzea martina da gabani Eza lugă cetime Până mai gece mono Ordina na buzo Gabani Eza negati Ugo citubelo gati Ugo citubelo campo Oia, sim.

kutoka maruguchitu belepelepe kavisinamamme ọdịnanamamu ọmamụchacha oge ọbụla ọ na-eti ọ nọ na nkụzi chukwu abịa ma gbago ume ọdịnala ya dị ezeugochitube onye ọma na ọrụ ikike onye mgbasa ozi oziọma ọdịnala gaba n'ihu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 anyị akụzibugo ihe gbasara ya n'oge tara aka achọkwa ka anyị rotakwara ya ndị mmadụ maka na ọ nwere ndị si mụ repeatụkwu ya so achọrọ m ime ihe some of my fans kwuru ma gee ntị ma gee ntị nke ọma nke ọzọ anyị ji ọkwa anyị ji maka ya bịa bụ echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa maachị ka na-aga n'iru anyị ejego chụọ àjà gụọ ọfọ n'ụbọchị taa n'isi mmadụ dum ndị niile sonye na anya bụ ya na ndị of the temple na ndị niile na ihe anyị na-eme na-amasị yes ọ bụrụ na mmesia program a na mba ejebe ka nje perform my civic uh, responsibility ịga to vote abarazoro <laughs> ka ngwa gị ebe m nọ hmm, but I'm totally obedient <laughs> yes <laughs> obedient family ọ dị wee yes mana bifo ngaba n'iru echefutara ụbọchị mọnde na ụbọchị tọzdee bụ ụbọchị anyị ji alụ eme ministreshọn maka na ike dị n'okwu ọnụ ọ ike okwu ọnụ ka chukwu okike ji wee ka ụwa yes and the power in spoken words ụbọchị anyị ji ekwubi okwu n'isi ndị enyi anyị ndị nọ n'oru na ndị nọ n'igbo distance hapụrụ ebara ya ọ ụbọchị anyị ji eme ya ụbọchị mondays and thursdays ụbọchị ọ bụrụ na ị bịara for kanselin counseling is free mana ọ bụrụ na ọ maka ịgba afa a na-akwụ ụgwọ maka afa ịghọtara ya then ọnya bụ ihe kwesịrị ịma den ndị niile sonyere anyị na-ajụ ọnwa maachị a anyị kwesịrị imechi imechie echi niile bụ sọnde ka agba ọkwa dị mkpa maka ndị sonye na nke ọnwa maachị a anyị kwesịrị ịchịkọta ya echi niile bụ sọnde bụ 19th mana maka ihi na echi niile bụ sọnde bụ 19th abụrụ ụbọchị anyị ji achụ àjà ihe mme so anyị ga nke mụ ntu a ga-adịzi lọnga ihe ọ pụtara na anyị ga-achụ àjà echi niile mana ọ bụrụ àjà ihe mme achụcha àjà anwa mọnde achụkwu àjà den imechikọ imechizienụ chụọ aja ihe mmegbuo eburu wee mee saraka ga-abụzi on Tuesday so n'ụbọchị Tuesday na mgbede unu ya enwetazi ihe onyonyo ka ya bụ mmemme si wee mewee gaa ọ bụkwa na ịchọrọ ibe na tempụ feel to come ịghọtara ya hmm. so ka ịghọta ya ọfụma echefukwara na ihe ọlụọ ya adịghị echiwe na soshal midia ọsọ ndị sonye na ya bụ aja ndị eburukwu ụfọdụ aja bụ ndị ga-enweta ihe onyonyo etu esi wee chịkọta ya ma aja dị iche iche bụ na eburu ma aja dị iche achụ ngọsi ya ghọtara ya den ka anyị gabazie n'iru n'ihe anyị ji maka ịbịa den echefukwana na anyị nwere eh, festival a ga-enwe na 16th of eh, septemba na temple nyawo festival wụ annual festival anyị na-eme yes annual festival ọ bụ festival eji eluta mmụọ nọ na temple one of the entities of na temple agbọlụ eze nwanyị ihe eji na nchegbu yes ihe eji bụ alụsị nwanyị eh? ọ eze nwanyị ka ọ bụ and nchegbu bụrụ ndị line nwoke so ọkwa annual festival annual festival ndị niile kụrụ mbamba na temple to ihe eji na nchegbu ọ na na festival na-abịa na 16 eh, septemba ka ha ji abịa eri ọta yaji eme ofelu hmm, to the temple annually so nke ọnwa nke arụ anụnwa ga-abụ na 16 septemba and echefutukwa echefukwala na ya bụ 16 septemba anwa ka Eze-Ana Ogbuefi Eze-Ana Ugochi na awa ji eze Hmm? ọ ụbọchị a ka anyị na-erikwazi ji to all the entities of powers ọkwụ na temple so ụbọchị a ka m na-eri ji hmm? nke ara anụnwa anyị nwere mmemme ya ga-apụ iche yes karịa nke arọ ndị gara aga anyị ọ ga-apụtakwu na na na onyonyo maka na anyị kwadosiri ike nke ara anụnwa enwere ọtụtụ ndị musicians ga-abịa na-eti egwu ọdịnala ga-anụ ya n'ụbọchị ahụ perform live yes enwere ndị dị iche iche oge elube nso anyị ga-agwasị gị afa ndị dị etu a anyị ghọtara ya mhm. yes anyị nwere ejele eh, nwanyị ejele nwanyị ugomma ga-anụ ya achinaza adịadị igbo ka anọkwazie mbọsị oge alụwezi nkwara ndị ọzọ ya si talking to some people ndị ga-apafọm life ama ndị ga-apafọm life n'ụbọchị ahụ <laughs> so Ifunanya kwadosiri ike so ebe ọ na ị nọ all over di globe we are inviting you <laughs> all one day event but one day bụ one day anyị pụta n'ụtụtụ then achụ aja ihe mme dịgasị na ya then ebidozie by 12 noon emezie the entertainment <laughs> so ọ bụrụ obere ihe then anyị enyiwe ma ọkwa awụ ka ị na-endote ya nke a bụrụ ya then nke ọzọzi bụ anyị ga-enyezi update gbasara our social media handles anyị in uh, maybe before Tuesday then ka anyị batazie n'isiokwu anyị ji bịa isiokwu anyị ji bịa n'ụbọchị taata bụ ihe gbasara chi onye ụwa gị wee chọọ ka nkọwalụ gị let me digress a little ịghọta ihe bụ chi onye ụwa mmadụ chi onye ụwa mmadụ abụrụ today's concept tí ó ní ụwa mmadụ a concept that started from time immemorial every human being will a guide a spiritual guide and will spiritual support ghọtara ya maka na chi nke ukwu chi nke dị ịlọta mgbe anyị na-eji ụka ọbịa jụọ anyị ọ bụ so ofu Chukwudị anyị ee ọ bụ so ofu Chukwudị ịghọtara ya ọ so Chukwudị ọ bụ so ofu Chukwu Okike dị however Chukwu Okike nweziri ndị ya na-ejere Chukwu na mmadụ ozi from up to bottom etu ahụ esi wee nwee etli governance from top to bottom to ahụ si wee etu ahụ esi wee nwee onye isi ala nwezie the minister the cabinet from the minister from the eh, from the federal down to state for to local government etu ahụ ka Chukwuoke si wee hazikwa ndandịrị ndị ozi from top to bottom ịghọtara ya ndị niile agents of government a if we are going on an earthly governance, we prototype of what is happening in the spiritual. In the spiritual, when entities surpass, ka m were ihe ma wee maa atụ a joke of na-eje ụka ọbịa ị na-anụ maka na enwere ụda of angels ọkwa could the throne the cherubim the seraphim the angels the archangels ọkwa ị na-anụ ya dozi In na no maka the elders now call na akwụkwọ um, revelation ọkwa you know maka the elders to 24 elders ịnụrụ maka ha ịnụrụ maka ife anọ dị ndụ ịnụrụ ọwas principalities and powers ọkwa eziokwu ihe niile abụ the spiritual cadres the levels enwere then n'ọdịnala igbo anyị nwekwuru etu ama then n'ọdịnala igbo anyị nwere ndị egere anyị nwere ndị mbụ anyị nwere ndị ichie anyị nwere ndị anịkantana anyị nwere ndị entities of powers anyị nwere the amadioha dudos and anyị nwere the ndị children ụwa tí wọ́n wà bọ́dẹ̀ the closest being to you Can you digress that you ọtí à here? wọ́n ní wà bọ́dẹ̀ the closest being to you as your spiritual guide but there some poor spiritual guide some poor um, guide ranger Well under about their tí wọ́n ní wà but whatever afẹ́ bọ́ọ̀lì à ihe ọ simple means bụ the closest being closer to you ụfọdụ body ya ya third eyes anya iji afụ ihe na-eme na mmụọ mana weda ihe ọ bụla ọsọ gị kpọọ ya ka ị ghọta ọfụma mma like you the simplest method for you to understand it but that closest being nke na ọdụ ka onye na acomunicate between gị na the spiritual world so ị na-edi ka gị na chi ga nwa dị very close so tight ndị Igbo tụọ n'inu si na onye buru chi ụzọ ọ gbagbuo onwe ya maka na ọchị bụ ụzọ atụkwa ilu ọzọ n'ala Igbo wee sị na chi onye adịghị izu chi na chi awọ meaning chi gị bụ the last man standing ọnya ka ọ ga-agba ọgwụ na akpa akpa chi gị ede gold chi gị nọ ka the gold keeper yes chi gị bụ onye bụ onye bụ the being nọ closest to you and Chigi knows the way because Chigi gị bụ mmụọ ịghọtara ya chi onye ụwa gị a bụ my come from your mother side or from your father side or a friend of the family from the mother side or from the father side could be a reincarnator. mana before then enwekwala ya spiritual force bụ the spirit so gịnị echefuna enwelukwala other spiritual forces so gị ọ bụrụ one ọ bụrụ two ha bara ụba and how long they will be and how many they will be depends largely on your level of spiritual maturity. enwere ya ndị otu enwere ya ndị iyi ụwa enwere ndị ọgba nje gị enwere ndị otu gị ndị a niile bụ mmụọ niile gị na ha so and ndị niile a gị na ha so bụ ya spiritual forces. ya those you are spiritual, and the more you are growing spiritually, the more you are having more entities and more friends. You are building your spiritual capacity. You are spreading the uh, tentacles. You understand? So you are spreading your tentacles. So that is what you should know. That is what you should know. By so doing, you are spreading your tentacles inweta ịgbasa as you are growing spiritually ya ya acquiring more making more friendship in the spiritual world so more you are growing spiritually more you are growing spiritually more you are making more spiritual friends ọnya kpatara na ọ bụrụ na ị na-edevelop ụmụ mmụọ dị iche iche ga-ebido na-abịakwute gị na ha abụ ogwugwu be nne gị na ha abụ ogwugwu si be nna gị na ya abụ mmiri ma ọ bụ na ya abụ alụsị na ya chọrọ ka ya kwudoro gị ka gị na ya lụkọ the more you na grow the more they are growing in, in numbers and the growing in numbers bụ meaning they are growing in powers because ọ bụrụ na ịwụ onye lese a beginner in life ị nwere ike ma ga emere nwere mates mana more you are growing in works if una go nwee more servants and mates and personal staff maybe it could be pa it could be your managers it could be this same it's the influence and money that attract all these things and at, at the end of the day you will now notice that you will not be able to do everything yourself you need to help us to a ka ọ more mmụọ ị na-egwuru na egwuru so don't allow anybody in the name of explaining some certain things for you split your chi and your treat them as one as one unit because they are one and they are going to help you as one unit you know ya if you agree to start splitting them your spiritualists may take advantage of your ignorance maybe asking you to feed their chi separate and feed their their one separate which is not necessary n'ọdịnala the ọ bụrụ na ị nwee okpesi chi gị ị ga-enwe okpesi ikenga Hana na-adịkọta ọnụ Makana ikenga represent the spiritual force so chi so spiritual force so chi should not be split from your chi they are one you treat them as one they work with you as one ịghọtara then si you ụwa gị with other forces it could be arụsị it could be Mary, it could be other spiritual entities that works with you as you grow spiritually you are attracting them bit by bit by living the the life worthy of emulation you will start building what i call pr personal relation with Him more. And the more you have you have built all this personal relation with Him more, the more you are becoming stronger. And once you are growing spiritually, the more more higher beings are coming. And we're spiritual guys. Now, as you are growing spiritually, even other beings that are higher will be coming. But that does not stop the children. The children is your the that is attached to you. You understand that? Then they will the other other beings, other entities that will be governing you. Example, if you if you are a president, eh, we have a more ADC. ADC will that officer. Now no, under the president. The president will not ụfọdụ ọfịsa a na-ada akwụ ya n'azụ onye ga na-akpọ ADC onye bụ ADC then mana minus that ADC enwere ọda enwere ọda enwere ọda uh, uh, higher powers or commands ka nọkwa under the the power of the president ya enwere ọda powers ịghọtago ADC akwụ ya n'azụ might even and uh, maybe a lieutenant colonel. You understand? But then what other major or generals come under the president's command once they say, may they do they carry out their instructions. You understand that? So, mana, he ji ADC gị abụ last man standing. He bears, he stays with you very close. So, maka na a na-asị the ndụ landlord dịket man na aka ọkwa eziokwu ọnya being to you. Or he knows you. He knows who and who to connect for your own benefit. So if you grow your spiritual strength, if you are a type that still you have been in ordinary a year, six a year, six months, one year, two years, three years, four years, and you are still expecting a uh, calling Dibia. But let me tell you what I don't know by the time you grow your spiritual level to maybe a year, two years, three years, four years, five years, you don't need your debate to always crazy. If not, it means that you are not growing. If you are growing your spiritual guide, believe in me, time will come. With this side, we know that you are already grown and you are growing, making progress. Time will come when your spiritual guide will be telling you what to do o nwere mgbe ọ ga-ego spiritual guide ga-asị gị na o rukwara na mgbe ị ga-efe idichi gị ghọtara ya yes ọ bụrụ na n'obodo oyibo you will receive the message ọ bụrụ na enwere too much noise in you you will be able to communicate with your guide guidance angel ịma ọnụ nwe ndị nwere ability ịfụ their guidance angel one and one ha nọrọ na-akpa nkata and once you enter where they are eh, you will not see the guide guidance angel and the person will stop after discussing with you we will go you continue the discussion ịmana onwe ndị nwere the gift <laughs> yes enwere mistakes. they nwere the gift efu their guide na nje one on one ọ jụọ onye ka ọ bụ ya na onye abụghị aka ịghọtara ya then nke ọzọ ọbụla ọ bụrụ na mana nwee ndị bụ na ha enwe the gift efu maka dịka nsikwa gị na-enwe ndị nwere gift of clairvoyance and clairvoyance enwe ndị nwere ike efu nwee ndị nwere ike ịnụ na ọ bụrụ iso na ndị nwere ike ịnụ anụ nwere ike ịnọkọta ịnụ the voice ma ọ bụ ndị nwere ihe a na-akpọ intuition agwa ha n'ime obi ha n'orukwana mgbe ị ga-echukwa chi gị n'orukwana mgbe ị ga-aja ya chụpụrụ ndị mmiri ga-aja n'orukwana mgbe ị ga-achụpụrụ agwụ aja etu gị na ndị otu si kpata ikubi every ikubi months mana time na time ruo ana ịfụ that ya spiritual being will talk to you. Unless if there is so much noise in your life or you are not connected. And especially when you are not doing this, my spiritual exercise, I have already taught you how to do. Once you go spiritual, believe in me, you always receive this information because then we cordial relationship between you and the spirits. I can tell you, some people might tell you that religion is babash and the spirituality is babash, the person is deceiving you. No man will succeed without being spiritually active. Is it the Indians? Is it the Chinese people? That these people are more spiritual than you. They don't joke with anything that concerns their spirituality. Trust me, I have stayed with these people. I can tell you for fact. Then is it other Europeans? Then we name them all the Europeans. These people are more spiritual. Let me tell you one thing I don't know. Some of them you might see them call them um uh, a free thinkers, you call them atheists or call them whatever name you choose to call them. But they are spiritual. These people you see, these people you see are more spiritual. These people you see, you see, have time for their spiritual exercise. Some of them are even uh, uh, uh, vegetarians. Some of them have time for spiritual level. You understand? But I'm not admonishing you or advising you to start being a vegetarian. No. Because you have not matured to that level. And it's not meant for everybody. You understand? Some you will start what you cannot finish. And by so doing, you, your, your body will be weak. Maybe you feel sick so what am I saying? Don't engage in what you cannot. Start just doing Igbo spirituality the way it is. So what am I saying in essence? What I'm saying in essence is this. Pay attention to your chonyowa. You pay attention to your chonyowa. Chonyowa gana enye gi inspiration and admonition. You turn it to the level are abo. In on your spiritual disciple. anọ m nso biko chụpụrụ m aja chụọrụ chi m aja ma ọ chụọrụ ndị mmiri m aja ma ọ chụọrụ ndị otu m aja ị ga na-enweta inspiration of what to do oge a ka ị amara egbegọtago mana ọ bụrụ oge ọbụla gbara m afa every month gbara m afa gosi na ihe na-enwere ihe na-edisconnect gị na ndị otu ka m kwụsị ebe a inwe ajụjụ na nkụzi a jee na my eh, YouTube channel Ogbuefi eze a Ugochi tubelu Oraifite ọ bụ send na WhatsApp anyị na-agba famili emi nkwazi anyị ji nwere gụọ 08057837672 i repeat 08057837672 ọ bụkwa ndị chọrọ isonye na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa eprel biko ị ga-adịkwa free isonyela anyị ọnwa ajụjụ ọbụla ị nwere ọnwa ajụjụ ọbụla ị nwere na nkụzi a ejụọ m na meseji ị na vidio vidiyo a don't be too metụ aka na share button shia ka ụmụnne gị ndị ọzọ nwee nwee ike ịnụ for the horse's mouth this is a life changing sermon this morning ọ ga-adịkwa n'ụdị oge a echi niile bụ ụbọchị ụka by 9am anyị ga-abịakwa n'oge awa nke eziokwu n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ekwuo m okwu ngozi n'isi ka ha rabụ ndị niile nọ under the influence of my voice na-asị ka ihu ọma ụlọ ka nwoke na-afụ ụnụ n'anya ka nwaanyị na-afụ ụnụ n'anya ka chi dị mma ka udo obi dị anya ka favor na na elu dị ka ihe ọma dị iche iche bido mebe n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ya gazienụ n'ọfọ